ndị ezinụlọ ndị enyi nakwa ndị ha na ha na-emekọrịta ya nne echere ha eze iche nke ezinụlọ let gọvanọ chibụrụ steeti a n'oge gara aga bụ dr chukwuemeka ife nupụtara n'igwe iji wee kwanyere ya bụ ọkwa dike nagoro mmụọ ugwu mmemme atọ n'otu n'otu bụ nke malitere site n'abalị nke ịtụ mma mma ekene bụ nke e nyere n'Abuja iji wee jikere maka mmemme enyemozu ya ga-ewere ọnọdụ ụbọchị satọde izu ụka na be ya dị n'Igbo Ukwu onye ọla anyị site na Abuja bụ ya Jide kọrọ akụkọ a ka bụ ihe si wee mee onye kwuru okwu n'emume ahụ toro ya bụ onye chịbụrụ Anambra steeti na mbụ lagoro mmụọ na-egosi etu o siri malite n'ịkụziri onwe ya bụrụ onye nkụzi onye rụrụ ọrụ onye ọrụ oyibo na onye ndọrọndọrọ ọchịchị dị ka onye du ndị Afenifere bịa ya bụ njem bụrụkwa onye nsote onye isi ndị Afenifere Ọba Ọladipo Ọlaitọ onye bụbu onye isi Seneti Naijiria anyị Pius anyị. anyị sịrị na ọkwadike bụ ezi onye ndu onye tinyere ike ya ịhụ na Naịjirịa bụ otu onye chịburu Ogun steeti na mbụ Olusegun oshoba onye bụbu onye isi ndị ọrụ nke etiti Ebere Okeke n'aka nke ha kwara arịrị maka onye a chịburu Anambra steeti si na ọnwụ ya nwere ike ime ka ọtụtụ fuo ụzọ n'ihe ha chọrọ ịbụ na ndụ n'ihi ọnwụ ya site na Abuja Princess Ekwi ajide akụkọ ụwa ABS